ana m achọ ịrụtụ aka n'otu ihe dị anyị ezigbote mkpa dịka anyị na-ekwu okwu ihe gbasara nkụzi Igbo na um, asụsụ Igbo o nwere otu ihe anyị chọpụtarala na-eme anyị nọ na-eto ụmụafọ Igbo niile ndị na-etinye aka ịhụ na asụsụ Igbo na omenala Igbo agaghị anwụ kamgbe enwere kepukepu a nke asị ndị UNESCO mere o nweela ọtụtụ mgbalị ndị mmadụ na-eme ya anyị na-asị unu jisie na ike ndị niile na-eme mgbalị ndị niile na-enwe ụzọ ọbụla ha ji na-etinye aka ịkwalite asụsụ na omenala Igbo mana ọ nwere otu ihe na-adịchaghị mma anyị na-ahụta anyị na-achọ itinye ọnụ na ya nke ahụ bụ um, ndị na-akụzi Igbo na-ama ịntanetị ndị na-akụzi na soshal midia ndị na-akụzi na yutub fesbuk Instagram TikTok um ngwaọrụ ọbụla iji e na-akụzi Igbo ihe dị anyị mkpa bụ na ya bụrụ na mgbe ọbụla ị na-ede igbo na ideziri ọfụma n'ihi na ya ahụla na um, ọ bụghị ndị niile anyị na-ahụ na-akụzi igbo n'ama ịntanetị taa bụ ndị gụrụ igbo ma ọ bụ ndị mụrụ ihe ọmụmụ gbasara igbo ma ọ bụ ndị igbo anya karịchasịa n'odide e nwere ọtụtụ ndị ma igbo maruo ya ala na-agụghị igbo nwezikwana ọtụtụ ndị gụrụ igbo <laughs> na-akụzikwa igbo taa na-amaghị igbo ede ihe anyị ji na-eme ihe onyonyo abụghị katọ onye ọbụla mba mana ihe anyị na-akọwa bụ na ọ bụrụ na ị nwere onyinye amara maọbụ nwee mmasị nwekwa ohere nwee ikikere nwee ego itinye onyonyo na ịntanetị onyonyo ahụ ị chọrọ itinye abụrụ nke gbasara ịkụzi igbo biko nwanne m nwanna m mee ka igbo ahụ ị dere ma ọ bụ igbo ahụ ị ga-ede ka ọ bụrụ nke edeziri edezi ma ị mụtachabeghị ka esi ede igbo gbaa mbọ nye onwe gị ọzụzụ mụta ka esi ede igbo n'ihi gịnị anyị agaghị aga ebe anyị na-aga ịnyụ anyụ ga zọrọ azọrọ ebe anyị na-achọ ịkwalite asụsụ igbo ya rụzi ebe anyị na-etinye aka igbu asụsụ igbo egbu asụsụ ọbụla nwere otu esi ede ya ọwụ na idezi ya edezi idehiele ya onye ahụ ị na-akụziri ya ga-amụrụ ihe ahụ ị kụziri ya wee soro na-edehiekwa igbo anyị chọrọ ka edezi igbo edezi ụmụnne na ụmụnna ya nwa ka anyị na-ekwu biko onye na-akụzi igbo na ịntanetị biko ozi nke taa dịrị gị gbaa mbọ mụta ka esi ede igbo dezie ya ọfụma ọ ozi anyị ji bịa n'ụbọchị taa anyị na-asị ka anyị niile na-eme nka ka onye nwe anyị gọzie anyị ka anyị na-aga n'ihu na ihe ọma nke anyị na-eme ndewonu ya dịrị unu mma ndị Igbo ndị nwe